ụkọchukwu oke Okigbo ndị mụ na ha nọ taa n'oche mkpakọrịta ụka bụ maazị Ejike Ọbasi na maazị Keke Odeluga anyị mma na maazị Oke Ụkachukwu ya bụ ikpuru akwụkwọ ọzọ si ka chee ntị na mkparịta ụka anyị bịara iji maka ya taa ihe anyị chọrọ ikwu banyere ya bụ ihe gbasara nkwupụta emere n'ahịara mgbe ọnwa nke isii n'afọ 1969 gbara ụbọchị nke mbụ June 1, 1969 a na-akpọ ya nkwupụta ahịara maọbụkwanụ ọ ahịara declaration n'asụsụ bekee anyị chọrọ ileba anya taa na n'izu ndị na-abịa abịa n'ihe gbasara okwu a dị mkpa nkwupụta dị mkpa a na-akpọ ahịara declaration ka ọ dị ugbu a ọtụtụ ndị amaala anyị na ọgbakọrọ ndị Igbo dị iche iche a na-enwe na ntụle na-eleba anya olee ihe a ga-eme maka ala Igbo olee ihe a ga-eme maka mpaghara ọwụwa anyanwụ Naijiria a na-akpọ Biafra ma ọ bụkwanụ saut Eastern Naijiria bụ ndị bụbụrụ ndị so na obodo a a na-akpọbụ Biafra anyị na-ajụ sị o nwere ihe anyị nwere ike ịmụta site na nkwupụta nke ahịara a e emere na 1969 o nwere ihe ọ ga-akụziri anyị o nwere otu ọ ga-esi bụrụ ihe na-arụziri anyị aka ụzọ anyị na-aga n'ihe gbasara mmepe obodo n'ihe gbasara ọchịchị onwe nwere onwe n'ihe gbasara nchekwa obodo na ọtụtụ ihe ndị anyị na-atụle atinye ọnụ n'okwu ka ọ dị taa mana ọtụtụ oge ka a na-ekwu ahịara deklarashọn pụta nke ahịara ọ na-adị ka ọtụtụ n'ime anyị amaghị ihe gbasara ya ka ọ ghara ịwụ na ijere jere rụgharịwa ihe ndị ọzọ rụrụ arụ anyị si na ọ dị mkpa ka anyị bido ebe a tụlewa uche n'ihe gbasara ndụ anyị na ọnọdụ anyị n'ọnọdụ ndị Igbo n'ọnọdụ anyị na ndị ụmụnne anyị anyị na ha kwụrụ biri na ọwụwa anyanwụ Naijiria n'ọnọdụ anyị n'ime Naijiria nakwa ka o siri dịrị anyị n'ime ụwa niile ihe anyị ga-ebido ugbu a bụ maka ndị na-amaghị ihe bụ nkwupụta nke ahịara maọbụ ahịara deklarashọn ihe a akwụkwọ a na nkwupụta a na-akpọ ahịara dị ọ bụ gịnị gịnị ka ọ bụ maazị Ejike Ọbasa ọ bụrụ ịkọwa ya ibido n'isi kọwawa Ahịa Ahịara Declaration bụ akwụkwọ ndị ma ihe akpọkọtara ndị ma ihe na ala Biafra mgbe a na-alụ agha Biafra mgbe ndị iro anyị gbara gburugburu chiji mbembe na-ebe njinji na-eji oge ndị na-alụ agha na-alụ agha agụụ dị nsogbu dị ma ọtụtụ ndị mmadụ nọ na Biafra atụle n'obi ha sị o eziokwu na ọnọdụ anyị taa rara ahụ ọ eziokwu na mmadụ amahụ ma ga-efochi ma ọ dị mkpa ka ebido ugbu a chewe Biafra anyị na-alụrụ ọgụ ya na-agba ọbara echi anyị nwetara ihe ele otu anyị chọrọ isi bi ewe kpọkọọ ọtụtụ ndị si e, ma ndị ma ihe na e, ụzọ dị iche iche kpọkọta ha ọnụ ha nọrọ ala gbaa izu chebe echiche wee dee akwụkwọ akwụkwọ awụ akwụkwọ gosiri n'uche ha otu Biafra ga-adị ma mgbe a lụchara agha anyị nwere onwe anyị ọ ya ihe a na-akpọ ahịara dịchọ ndewo ya bụ na ihe na-akọwa maazị Ọbasi bụ na akwụkwọ na nkwupụta na-echere echiche ya maka na ndị na-agụba ihe amasị jekwana ga-agụ ọnụ ya ọnọkwa ọnọkwa n'ọchịrị na echiche echere dee akwụkwọ a ịdara ọnụ gbara ọkpụrụkpụ na ihe niile a mere ka a ka na-alụ agha a ka na-alụ agha ihe a wụ Jun 1969 unu cheta agha Biafra bidoro Mee 1967 um, 1967 alụcha agha Janụwarị 17 Jun ehe kwuwekwe ya bụ eh, maazị Oke Ụkachukwu maazị Ọbasa agwala anyị ihe ụwa otu anyara deklarashọn n'oge ewepụtara ya na ndị mere ya na onye ihe mere e ji mee ya ọ bụ ntụziaka echiche gbasara ntụziaka ka a ga-esi mee ka ihe dịrị kedu ihe ị bụ ihe kpalitere mmụọ ndị mmadụ jesị ka ha ka enwe ike maka na a sị na onye ụlọ ya na-agba ọkụ anaghị achụ oke ndị na-alụ ọgụ agụrụ ji ndị mmadụ a ka na-achọ otu a e ga-esi nweta ngwa gị gịnị bụ ihe kpalitere mmụọ ha ji si ọ dị mkpa ka echebara ihe ha na-eche wepụta pụta daalụ na ajụjụ gị ndị be anyị sị na agwa anaghị agba ọsọ ezifie na nkịtị ndị na-anụ ọgụ ịzọta isi onwe ha na ndị na-asị ka ha chekwawa onwe ha o nwere ihe kpatara mmadụ iwe nọkọtasịkwazie na ọ bụrụ onye ya na ya nọ nwata na-ebe aka na-alụ aka onwe ebe ọ na-alụ aka ọ bụ na nne ya nọrọ ya nna ya anọrọ ya ọnya mere ndị be anyị ji wee sị na ebe ọ bụ na Naijiria anyị na ha nọ etu ndị ọcha si dekọ anya n'obodo ndị Briten si dekọ anya obodo na ọ bụrụzi ife anyị kwuru ka a na-eme ọ bụrụzi ife anyị fụrụ bụ ife anyị kwadolu ka anyị malụnụ etu anyị si ka anyị nọrọ onwe anyị na ọ ga-adịkwanụ mma isi na ife dị etu a ikwuo ife ọ ga-adị ka ya na ọ bara uru na ọ bụkwa na isi na anyị si na ebe anyị nọ na ọ dịrị anyị mma na adị emeta anyị ọfụma anyị ejebekwa ebe anyị si na anyị ga-anọrọ onwe anyị bidokwa mewekwa omenelu karịa omenala ya ihe m chere bụ na ihe ahịara ihe eji wee kwuo ka emee bụ ọgbakọ ka anya bụ ụka ụka ewee gosisi na-ekwe ife bụ ife ọjọọ anyị na-agbanarị na ife bụ ife ọma anyị na-achọ maka na-akpa akpa agharụ n'ute ọka onye si wee ife onye kọrọ n'udu mmiri ọ na-eri n'ọkọchị ya a na ihe ọgwụgwụ ọ bụrụ na anyị zọba zọta ebe a anyị si na kedu ka anyị ga-esi ọ bụrụ na nwaanyị a na-eji elu na anụbata ya kedu ka ọ ga-esi bi na ọ bụrụzi ọ bata ewee bịakwuba okwu ka ka a ga-esi dị mma. ọ bụrụzi eje ruo ebe a na-eje ewee jụbazie o ebe a ka anyị chọrọ ihe a chọrọ igosi bụ ọ na anyị chọrọ ụzọ ọma na ọ bụrụ na anyị chọrọ ife ọma na ụzọ a ga-esi buo ya bụ ọ ihe mụ onwe mhm. m mgbe m gụla ya bụ akwụkwọ na o gosiri ihe ụzọ kwesịrị ịbụ iwee duba anyị n'ala eze ahụ a na-achọ achọ ka ọ ghara ịbụ eluzie ebe ọ ajụwa na ya ọkụ mmụọ ka abata ka mgbe elu ebe ahụ ka a ga-ebidokwazi maazị Odeluga ọ dị m ka ị ga-atụnye ọnụ n'okwu a maka na ihe m ghọtara n'ihe a bụ na ihe a bụ atụmatụ e pụtara mgbe a ọgụ ihe ruru afọ abụọ ọbịa na-emetụ m n'obi ọ dịghị ka ihe a ihe gbasara ahịara deklarashọn a ọ bụ ihe ekwesịbụrụ ime tupu alụwa ọgụ bịa nwere onwe Biafra ka ọ dị onweghị ka ọ dị ka a ga-asị na e pụrụ ụzọ tinye e, tinye ụgbọ tupu etinye ịnyịnya hmm. <clears throat> ịma na ife bịakwutela anyị dịka ndị ndị Biafra mgbe afọ a ga-asị na ife ka nte bakwutere nte maka onwe onwebụro mgbe eji na-atụ nle bụ ya bụ Eastern Region ka esi kpe ya gboo si wee na-atụ alụ na ha ga enwe onwe fa maka fa na-eme ọfụma ife na-aga ọfụma genye na ife mere na jenụwarị 1966 eme wee tigharịsịa obodo ma mgbe um, o ji bụzie na awakporo ndị Eastern Region bi n'ugwu wee bido eh, fọba anyị mma n'onu dịka ewu bụrụ ọtụtụ mmadụ nne na nwa na nna n'ugwu afọ nke gọọmenti naijiria mgbe afọ atọ iri ọnụ mana ọbụfa bụ fa bụ ndị nọ na-emenye bụ ife o wee dapụta na ndị Eastern Region sizi ka fa gbanazie ya na onye ajụrụ ajụ ada ajụ onwe ya bụ ya bụ agha bụ agha mberede ee ọbịa bụkwuru agha ka anyị kwado na n'uche nke anyị na ojikwu kọwalụ anụ ụwa fukwuru na mmegbu e na-emegbu anyị na ọ dị mkpa na anyị mana ọ na gowanụ bụrụzie agha bịa a na-akọwa onye ọbụla ma ife na-eme mgbe a ga-achọpụta na gọọmenti Biafra mgbe a gbaa mbọ na-akọwa nekwa ife mmezi ife wetara ife na awada abụ ofesi ife ọtụtụ ndị mba ndị ọzọ ezipụsie ndị mmadụ eje na-akọwa alụfa nekwa ife ji anyị nekwa ife anyị na-azọlụ bịa kwudola anyị ka anyị malụ ka anyị wee nwee ike wee eh, zọlọ isi onwe anyị mana ọ dịzịa ka megide nyabụ ife Eh, ndị ekwe na ndị ekweghị ọkwa ya ka ụfọdụ na-atụ egwu na-amara ụdị ife unu na-amara ụdị obodo unu na-ekpokọba ndị na-achị achị mgbe afọ wee malụ na ọ dị mkpa andụ uche m na-asị m na ọtụtụ oge mbụ ịgbakwa ịmalụ ife dịka mgbe ndị Amerịka si n'aka Briten wee napụta onwefa maka ọchịchị nchigbu ndị Briten na-achịba nafa kọwalụ ife melụfa ji apụ so na-abụ bụ ee ehm, ahịara na n'ọdụ ka ndị Biafra bezinasi ada ama ama na ndị anyị bụ na efe wetala ife na ebe anyị ji ekọ na na ụdị obodo anyị na-ekpokọba hmm. na ụdị ife onye ọbụla ga-eji mmalụ na ya elu ebe anyị jekọ na ife atụrụ anya na onye ọbụla bụ onye chọrọ mmekọ anyị na-etu a ka ọ ga-esi mmalụ etu anyị na ha ga-esi mekọ ya bụ okwu dị mkpa mgbe o ji bịa hmm. maka mgbe afọ a na-asị anyị ịnọ a na-enyo Biafra enyo mgbe a maka ọtụtụ ife emego gosiri na anyị dị ike na anyị zuru ka emee n'ọtụtụ ndị ụfọdụ ndị nọ na mba Amerịka na mba Europe ga ụfọdụ n'ime fa afụtago anyị fụta anyị ọfụma ọtụmadụ ndị nkịtị kwadola anyị na-esonye e aka iweta ihe ọdụli mgbe afọ maka afọ ụtụtụ ụlacha pama fụ na anyị nwere ike ime na anyị na-emenwe ife siri ike kama na ndị ọchịchị ọtụtụ ndị gọọmenti niile nọ na mba ụwa gbara izu gbakpọ anyị ojukwu wee sị na ọ dị mkpa na anyị kọwara ya bụ ife anyị na-azọ na efe ọ na efe wetara ife na ebe anyị jekọ ya nwere ihe ị na-akọwa bụ na anyị enweghị ike isi na nkwupụta ahịa na ọwụ ihe emere e na mgbe ihe ndị ụfọdụ gafechara ala kama na ọwụ mm-hmm. ka ihe siri dịrị n'oge ahụ mm-hmm. mana o nwere ihe m chọrọ ịghọta m chọrọ ka nakwa ndị na-ege anyị ntị na-ele ihe anyị na-eme anyị na-ekwu ebe a ka ha ghọta ahịara deklarashọn a maọbụ nkwupụta ahịara maazị ọbasa ọ bụ onye bụ onye isi ala biafra n'oge ahụ maka a na-egbukwa biafra ma akwara na ọ bụrụkwa naanị ndị igbo biafra mere eme. na biafra na-ekwu okwu ya metụtara ma ndị igbo ma ndị ijọ ma ndị anang ibio efik na ogoja na ndị opobo ọ bụ onye bụ onye isi ala mgbe ahụ bụ jeneral Ojukwu ọ ya chepụtara ihe a ka o nwere ndị nyere aka chepụta ihe a maka na okwu nụrụ akwụkwọ a na-akpọ Accra deklarashọn gbara ọkpụrụ ihe e, ajụjụ e jụrụ tupu m ka m bụrụ ụzọ kwuo ile anya anyị na-ahụ ugbu a anyị abaala n'oge eze onye agwala m ịmapụta gị dọbiri imewe gị tụkọrọ igbo bịakwanụ bịakwanụ lekwe nga anyị na-aga nna m ee kọwadala ya sị gba nkịtị emechi ị ga-aghọta enwere ihe ndị Igbo na-eme agbakọ asị chechechecheche Igbo kwenu onye ọbụla asị ya ya wụ na anyị ekwekọrịtala ahịara deklarashọn onye gụrụ ahịara deklarashọn nke mbụ wụ Jeneral Ojukwu onye isi Biafra mana ọ wụghị ya deri ọ ya ọ wụkwanụ otu onye rie akpọkọrọ ndị mmadụ ndị dịka Chinua Achebe ha so gbaa izu ejide ya gị lekwe n'otu ha si kọwaa otu esi dee akwụkwọ ahụ gị hụ na ewebatara amamihe dị iche iche chịkọta ya ọnụ wee chebara ya uche tịkọta chọọ nke dị mma wepụ nke na-adịghị mma chịkọta ya sizie ehe lee ka ọ ga maka na ịtụle ihe ọtụtụ ihe nọ na ahịra deklarashọn ahụ wa amamihe Igbo ihe awụ ihe ịga na eh, ụmụnna mgbe mm-hmm. ụmụnna na-akpa nkata mgbe Igbo wu Igbo uche Igbo ji eme ihe ọtụtụ ya nọ n'ime na ahịra deklarashọn a hmm? Hmm. ihe nọzikwe n'ihe bụ na ọtụtụ ndị gụziri akwụkwọ ewerekwa uche ha nwa filọsọfi mba ndị ọzọ niile ha amarala nke dị mma nke dị njọ ile ya anya ọwụ naanị e, ahịa deklarashọn onwe ma lebakwa anya nkata akpara e, mgbe ihe a na-eme gị hụ na etinyere ezigbo akọ na uche ọ wụghị ihe otu onye dere ọ ihe agbakọtara ọnụ nyụọ mmamịrị ya gba nnukwu ụfụfụ ya mm. otu m ga-esi za ya ya bụ na <laughs> ihe a ọ dị egwu ya bụ na ị na-akọwa na nkwupụta ihe a ọwa ihe na deklarashọn a mm-hmm. enwere e ụzọ ụzọ amamihe na nghọta abụọ banyere n'ime ya mm-hmm. nke mbụ bụ nghọta ọdịnala Igbo ndị Igbo nakwa na nghọta ndị Igbo na ndị Biafra gụrụ akwụkwọ webatara n'ime ya iji lee ihe niile a chịkọta ha ọnụ hazie ha ka o nwee ike daa ụda kwụsịsị ya ụra mhm. ilekwe ya anya ị na-ekwukwe amam n'ọmụ nnọọ e, amamihe Igbo mhm. ma ichebara ihe uche hapụcha na alụọla agha mebichia ihe niile mhm. ekwuo Igbo mgbe ahụ anyị na ụmụnne anyị ndị efe ele ihe dị gị gafee ndị eh, ndị ijọ ndị eh, ibibio ndị onye pụtazie ya agbawa ọsọ si na ọwụzi mana ile anya omume anyị amamihe mmekọrịta ọwa otu ha mm. niile wee otu ọ na-echetara m ihe dị ka ihe m na-ahụ mgbe m na oge m na-eje ime ihe nchọpụta na South Africa n'etiti ndị abụrụ a na-akpọ ndị Zulu a na-akpọ ubuntu ndị Zulu na-asị umuntu ngumuntu ngabantu akpụle akpụgharịa ya n'asụsụ oyibo maọkwa n'asụsụ Igbo onye ọ na onye ọbụla zuru oke na mmadụ site na mmekọrịta gị na mmadụ ibe gị mhm. <laughs> mana ihe ọzọ maka ahụ e, akụkụ ụka ya mana ịbịa luleme ya gbawa ma ya gbawa shima ya bịa lewe ihe nọ n'ime ya Eh, ọ dị omimi mana o nwere otu ihe ndị ọzọ na-eme ndị Zulu hmm. na-eme gbanyekwara gbakpara mgbọrọgwụ na ngalaba iso na ngalaba ihe a na-akpọ ubuntu ya ihe a na-akpọ indaba ya ndaba abụrụ eh, otu esi enwe mgba nchekọrịta na mkpakọrịta ụka iji hụ na ihe banyere onye na mmasị onye ọbụla nwere na mmekọrịta mmadụ na ibe na-echekwara ya nke ọma n'ihi na ọ naghị ara ahụ dịka otu onye si na man is a bundle of possibilities ọ naghị ara ahụ otu onye eshite n'oke okomoko na oke akpịrị mhm. ogologo na ihe dịrị mmanya na mmadụ ibe ya mebie ya mhm. ya na eh, ọ dị m ka otu ihe ị na-arụtụ aka ebe ya dịka na ọ dị m ka otu n'ihe mere ejiri mee na deklarashọn a eh, eh, maazị odeluga dịkwa ka ọ bụ ụzọ eji nwee ike ka sị ka e ike kọdụ ụra ndị niile metụtara n'ihe gbasara Biafra metụ nakwa ndị eleghị anya na-enwe ụkwụ e, na-echichaghị ike n'ọsọ mhm. anyị na a na-agba mgbe ahụ si ka mhm. o doo ha anya ka ha ghọta na ihe awụ ihe bara uru maka mmadụ okwu dị ife maka na ofufe aka bụ etu ndị Zulu ya bụ ile na na-ebu afrịka niile na ije ọtụtụ ndị mmadụ ndị afrịka ha kwetara na mmadụ bụ mmadụ ya bụ ọ bụ n'ọnụ oyibo the humanity of man ifu na ofufe o ji dị mkpa na n'ife n'ite Hera Declaration eji wee pụta kwuo ya bụ okwu maka na mgbe afọ Biafra ejegharịgo na mba ụwa niile ọtụtụ ife emego kwesịrị n'ụwa kwesịrị iti mkpu na-asị na ife a jọrọ njọ eneanya ọ dịka onwezi ka esi akpachapụ anyị na ụdị na nke anyị adịrọ mkpa ọtụtụ n'ime ndị so wee leba anya na ya bụ akwụkwọ ife wee ghọta na ọgụ a na-anụ na Biafra abụrụzikwa n'ọgụ anyị nwebụ ndị Eastern Region ịpụta na mmegbu a na-emegbu anyị na Naijiria mgbe afọ kama na ife anụnwa na ọdụ ka ọgụ ndị ojii Afrịka nụbara kamgbe wata ụwa ha na ndị ọcha na etu mba ụwa ndị ọzọ tụmadụ ndị Europe si na ndị Amerịka si wee na-ene ndị isi ojii maka na ị na-anya mgbe afọ ọtụtụ ife na-eme na Biafra mgbe ahụ bụ ụdị ife ụwa tili mkpu na na ụdị ife ama mmezi ọzọ esi wee mee ndị Juu bụ Hitler wee fụ ụdị ife ajọ na ụdị mmegbu Hitler ji wee ji chọọ ikpochapụ ndị Juu na mgbe anọchila ụzọ sisi ebubata na nri si ebubata na ọgwụ mgbe Naijiria ji wee na-asị Red Cross unu abatana n'ụdị ife emenụrụbụrụ n'ụwa niile na mgbe ọ na a na-anụ ọgụ na a na-asị biko onwe ndị nwere mmiri maọbụ ndị nwere nri maọbụ ndị nwere ọgwụ si webata na ọ bụrụ sọ na ndị na-anụ ọgụ na-anụ ọgụ kama na ndị ụmụ nwaanyị na ụmụaka na ndị ikenye bụ ndị agha anụ ọgụ na fa nwere mkpa nke agba mbọ fụ na fa ife olili nweta mmiri na ọgwụ bụ ndị arụ adịrọ mana abịa na Biafra mgbe afọ ọbịa bụ na ekechiri ebe niile kechie ụzọ mmiri kechie ụzọ ala kechie ụzọ ụgbọelu na o nwere ife bata Biafra ụwa niile megịnị gbachichi kpọkpọ gba nkịtị ya bụ ife wee bụrụ ife ụtụtụ n'ime ndị nọ na Biafra wee ghọta gbaa n'aka na-asị na ya bụ anụmanụ na afụgbugokwana ya gboo na ife a na ọdụ abụ ọzụkọ sọ ọgụ a na-anụ ka anyị pụta na Naịjirịa na ife a na ka eh, ọ bụ ọgụ a na-anụ gbasara Afrịka hmm. na ndị mgbe afọ mkpochapụ Afrịka maka na mgbe afọ ndị France nọkwa ọchịchị nchigbu na ụfọdụ mpaghara Afrịka ndị Britain jide ụfọdụ n'ọrụ ndị Portuguese jide ụfọdụ n'ọrụ ndị Afrịka na-azụ onwe ya mana nwere ike ịkụchapụ ya bụ agbụ nke kolonializm ma ọ bụrụ ndị ọcha odolo afrịka ya na mgbe biafra ji wee bịazie biafra bụrụ obodo izizi na-asị mba maka na ajụjụ mmadụ ga-ajụ bụ onwenugo ndị afrịka gbara ụdị izu a mm. ndị biafra gbaa na-asị ka anyị kwukereni ka anyị ga-esichi onwe anyị na-abụ nke ndị ọcha si anyị na e eke unu ga-esichi onwe ya bụ ahịara deklarashọn so n'ofu ụzọ ofu mgbe ndị afrịka nọ fili aka na abụ n'anya si kene ka saa anya mmiri ka ha depụta kene etu ha ga-esichi onwe ha nke a bụ okwu izizi igbo balụ n'ụdị alụ afọ maka na igbo ekpokọtọbụrụ ọnụ dịka nnukwu mba gboo na onye ọbụla nọ n'ibo n'ibo kama anyị bụ ofu na nwa ka anyị si achịkwa onwe anyị ya bụ nọọ nnukwu ife ndị gba dị mkpa na onye ọbụla bụ onye igbo kwesịrị ije nebiya anya ọfụma maka na ya bụ ife ede o nwere ọtụtụ uru ọ ga-abara ndị Igbo maazị Okechukwu um, ihe a na-akọwa anyị ahụ na ihe awe okwu nkwupụta nke ahịa na bụ ihe e mere ka akọwakwuoro ụwa ka akọwakwuoro onwe anyị onye anyị bụ ndị anyị bụ ma gbakwanụ ụwa ndị ụwa ihe anyị chere na anyị bụ na ihe anyị chọrọ nakwana ihe anyị chọrọ ka ha otu anyị chọrọ ka ha si hụ anyị maka na a sị na onye onye na-ekwughị na ịnọ ya onwe onye ga-asị gị na ịnọ ya ọ dị m ka ọ ya bụ ihe ihe a pụtara ihe na deklarashọn a pụtara ọ wee eziokwu maazị okọchukwu ịnọ mute <laughs> e, eziokwu ife niile ekwuru bụ eziokwu maka na ọ bụrụ na nso ya n'oyibo nke a ga-abụ allow me to introduce myself to myself mm-hmm. maka na onye a nwere onye ọgwụ dịka isi kwu o nwere onye ga-agwụ ya onye bụ. Mm-hmm. onye kwurekwanụ ka ọrịa ebufe ya ama nna ya ya dịka esi wee kwuo eziokwu na ọ bụrụ ahịa ara declaration bụ the first nke izizi emelụ na mba na Afrịka ndị Tanzania na Dar es Salaam Julius Nyerere nwere declaration nke ha nke a na-akpọ Arusha declaration Arusha ha melụ na 1967 ya arụ na-abụ tupu eme nke ahịa ara mana ọ bụrụ na ị na-anya na nke ha nke ha wụ ihe gbasatara ihe dịka constitution naanị ihe gbasatara ihe dịka constitution na ihe fọdụrụ anya n'etu gọọmenti ga-esi wee chịa socialism na constitution ha ihe nke nke emere n'ahịara dị idibaga iche bụ n'obu ụzọ kọwaa si nekwa ihe nsogbu bụ ana ọ bụghị naanị dịka maazị Odeluga kwuru ọ bụghị naanị nekwa nsogbu anyị nwere ebe anyị bi na Eastern Region naijiria. nekwa nsogbu enwelụ n'ụwa niile maka na anyị afụgo ụdị ife anyị afụgo awụsa na ụta anyị ma awụsa na ụta anyị afụgo ife dị iche iche na-emegasị n'ụwa niile anyị fụrụ nke e mere ndị Uh, ndị Germany melụ ndị Israel fụ ka esi zọọ ya fụ ka esi kwuo ya Fu nke emee na Balkans Fu nke emee na wọld War mana na ihe nke a ji wee dịzie ka ọ dị iche bụ na ihe ndị mmadụ niile na-agbaru anya ọkachacha ndị na ndị ji ọchịchị n'ụwa niile mgbe ahụwo ndị ọcha ihe a na-agbaru iru na-asị na emere nwata ka emere ibia ya ka a na-emekwazi n'Afrịka mana na ha mechicha ọnụ kwụnyekwazielu ndị na-eme mmegbu o wee na-anya n'ife a wee na-asị na ife a gosiri na onwe na n'anya sị ka amala ife dị iche n'ụzọ na-aba ọ mm. bụla etu esi wee chọọ ọcha na etu esi wee wụrụ mmegbu a na-emegbu ndị ojii n'ote na ndị si ụzọ Europe ji wee na-emewu ndị ojii ọ bụrụ naanị na ha abịalụ ndị be anyị nyere ha aka akpụrụ ụfọdụ ụmụnne anyị rapụ kpụrụ ha gbawa oru etu esi bere gbaa oru n'ụwa mana ha abịakwazie nọdụkwa anyị nwa ana n'isi n'ime be anyị ndị si na ha bịara afịa bịakwazie ọchịchị nchigbu sikwazie na ha apụbana n'Afrịka were aghụghọ tinye ọchịchị n'aka ndị ha ga-aghọgbute etu ọ ga-esi wee banyere ha o wee sị na Naijiria bịa debe isi ka ọnya awụgasị ife eji ama atụ na nyanwụ ụdị ọchịchị nchigbu n'okọlọ maka na ewere ọchịchị nye ndị ndị ama aka ekwu ndị ama na onwere ife gbasata ha na ihe gbasatara ọchịchị na uche ha adịrọ n'ọchịchị na ihe dị ha mkpa bụ ife afọ ga-eri ọnya melụ Afrịka ji wee debe isi nya ọ bụrụ na ị na-enya bụ ife anya dịka onye Afrịka ị ga-asị na ndị a na-ekwu ife gbasatara gị ị neghị anya dịka onye ojii bi mba ọzọ awụrụ Afrịka ị ga-asị na ndị a na-ekwu ife gbasatara gị ị bụrụkwanụ na ị nọ n'ime Biafra dịka ndị a na-emegbu emegbu ndị ndị onye ndị iro gba gburugburu ị ga-ama na ihe a bụ maka gị ka a na ma mana ihe ịkọwalụ gị na nsogbu gị agwụrọ sọsọ ebe ịkwụ na nsogbu gị karịrị akarị karịa ebe ịfụrụ nya ka o ji wee dị mkpa na ndị merụ ya bụ ihe mm-hmm. ebara anya ọ bụrụ naanị na ha gụrụ akwụkwọ ndị Briten Mm. bụ naanị na ha ejepụla ejepụ ndị Afrịka bụ naanị na ha gụrụ Cambridge ma Ọksfọd ma nke a na-agụ na US mana na ha jekwalụ jepụ ndị omenala ndị ma ka esi ekwu okwu mmebi ndị akụwara slate mana amamihe Igbo dị ha n'ime wee chọpụta kedu etu onye ọbụla si kedu mkpa onye ọbụla kedu ife ụnụ fụrụ kedu ife ụnụ chọrụ kedu ebe anyị na-eje ọ bụrụ na anyị nweta ife a kedu ka ọ ga-eji mana ka m ọzọ mm. ihe dị ihe nka fụ n'anya na ya bụ ife odide abụrụ naanị na-asị gị nekwa ebe anyị na-eji n'ọnụ akọwalụ gị nekwa ife nsogbu mana ọ bụrụ na ị chọọ ka ya bụ nsogbu na nekwa ife ị ga-eme na nekwa ife anyị kwesịrị ime dịka mmadụ ya bụ na ihe biko maazị ọkaigbo ofu ife nchọ itinye n'ife oke maazị bụ ife tụrụ m n'anya bụ etu ndị Biafra ndị ikpokọbara ife a si wee fụ na ọ bụrụ sọsọ ife pana agabiga na Naijiria bụ ife dị bụ ife na-akpa dị mkpa kama nọọ etu ụwa si esi afụ ha dịkwu mkpa ya bụ ọ bụ n'ọnụ oyibo isi na ha fụrụ fafremuru their conversation around a global world view ya bụ fafụrụ onwe fa dịka ndị so wee bili n'ụwa maka na ị na-anya kịta ndị Igbo adịghị n'ezi ụdị anya afọ anyị ada anọkọtazi na-atụ uche na-asị na ọ bụrụkwana ife na-eme na mpaghara ebe nsi bụ ya bụ ugodu nọ na Ọnịcha ma ọ bụ na abatete ma ọ ụmụahịa ma ọ bụ ma ọ bụ Aba mana ife na-eme na Aba mana ịma na o ike bụrụkwa ife na-eme na New York bụ ife na-emetụta ya Igbo adịghị lụzi ụlọ ụdị afọ anyị bịa na-afụ ụwa anyị ụwa anyị pee mpe ebe anyị nọ mana ndị Biafra bịa netipụ anya n'anya nechigha anya na n'ife gara aga n'ife na-eme mgbe famili ya wee nnekwa anya n'iru na-asị lee ụdị mba anyị ga-abụ n'etiti mba ụwa niile hmm. ya na <laughs> <laughs> ihe a na-akọwa na-echetara m nkụzi m nyere n'oge eh, anyị na-eme Igbo American Cultural Education ihe oge na-akọwa ihe gbasara Chukwu Abịama uh-huh. na ọfọ o nyere ndị Igbo ịghọta ka ndị Igbo si ghọta onwe ha abịakwara na ihe gbasara uh-huh. akwụkwọ a na-ekwu okwu ya ndị Biafra ndị si n'ọwụwa anyanwụ Naijiria otu elee ebe anyị hiwere isi olee ebe anyị gbadoro ụkwụ n'ihe gbasara ụwa ihe na-eme n'ime ụwa e mana ihe na-agbagoju m anya maka achọrọ m ka anyị gakwa n'ihu lebakpukwu anya amaara m na anyị ka na-ekwu okwu ihe gbasara ahịara deklarashọn a n'izuụka na-abịa abịa ele n'izuụka ole mole ole ka ga na-abịa abịa ya wụ onye ọbụla onye anwụ na ngwọ na nkwụ na-abịa n'ihe anyị na-achọ ime taa na m achọ ka m cheta kwere ụnụ na ihe anyị na-eme taa bụ na anyị na-achọ ka anyị webata okwu a kọwaa ihe bụ ahịa na deklarashọn ka ndị ọbụla onye ọbụla na-amaghị ihe ọ bụ bido chebe echiche anyị leghị anya ka anyị ka na-eleba ya anya n'izu ụka ndị na-abịa abịa inwe n'ohere biko gaa gụọ ya gụọ ya nke ọma maka na ọ ga-eru mgbe anyị ga-ewebata ụmụ amaala anyị ndị gụrụ akwụkwọ ndị ma ihe gbasara histrị ndị ma ihe gbasara ekọnọmiks ọnụụzọ dị iche iche ka ha bịa soro anyị tụlee ihe a anyị nwee onye nwere ajụjụ ga-enwe ike taịpụnye ya enwe ike zaa ajụjụ gị gụọ ya nke ọma biko nụ ọ dị mkpa ka Igbo niile onye ọbụla ma onye ọbụla bụ ma onye Igbo ma onye ọbụla bụ onye Biafra bụ onye fiki bụ onye Ogojem bụ onye Ijọ gaa gụgharịa akwụkwọ a a na-akpọ Ahịara Declaration ọ dị mkpa ọ na-anọ ijee na Google ị ga-ahụ ya ijee maazị oke ọ dị m ka ahụrụ m na iwepụtago ya maka ndị nwere ike onwe nke tinyere na na Facebook maka ndị nyere anya onye ọbụla jisie ike gaa gụọ ya ka ichere nkụcha maka mgbe a ga ka nkata aka ga na-aga n'ihu n'izuụka ole ma ole ndị ka na-abịa abịa mana ihe ọzọ m si ka m jụọ bụ olee anyị ahụla ihe gbasara otu Ah, ahịa na deklarashọn achịrị rụtụ aka n'ihe gbasara ọnọdụ ndị Igbo na ọnọdụ ndị ojii ọnọdụ ndị Biafra na ọnọdụ ndị ojii na mmekọrịta anya na ndị mba ọzọ ndị ụwa niile dịka ndị isi ọcha si Europe ndị Arab na Muslim ya bịara were ihe ya tinye ya n'ihe gbasara akụkọ ụwa n'ụzọ buru ibu ya ha ndị ọrụ ndị bekee ga-akpọ ya the grand scheme of history ka anyị nwee ike ghọta na ihe abụghị na ndị Igbo maọbụ na ndị Biafra jere na-achọ ka anyị lee ihe emejiri emeji dọkasa ya kama na ọ ka ghọta na ihe abụ bụ akụkọ gbatịrị ogologo ọ bụrụkwara akụkọ ezi udu na ọba ya bụ na mana ihe maazị Okechukwu achọrọ m ka ị rụtụrụ anyị aka kụri akụkụ ihe ndị ọzọ ahịara deklarashọn a rụtụrụ aka ah, ka m bido n'isi dịka isi kwu ahịara deklarashọn kọwalụ nsogbu anyị ọ kọwara na nsogbu a na-enwe na Biafra n'oge ahụ abụrụ naanị ihe na-eme ndị Biafra nọọ ihe na-eme ndị isi ojii ọdị ife ịtọ ụzọ atọ bụ ya bụ ife a na-eme ndị isi ojii ofu uwu nke a na-akpọ na n'asụsụ oyibo ọ bụrụ na onye ọbụla na-ege ntị na ụwa tata ghọtara na ya resizm bụ ihe a ka na-akpalukwa taa ine na-anya na US o nwere onye egburu afọ ewu George akụkọ ya na-aga mba niile o mee ka mmụọ ndị ojii tụtee isi nekwa na ihe a na-ekwu mkpu resizm ka dị ndụ a na-ekwuru ya mgbe ahụ resizm otu n'ime ngalaba ụzọ ịtọ ji nyawa ife na-eme ndị isi ojii nke abụọ bụrụ Arab Muslim expansion ya bụ a na-akpọ ha ndị Fulani ọ ndị hedmen ma ọ bụ ha ka nkụ afọ a na-akpọ ha dị iche iche n'Afrịka ndị awụ ndị Arab na Muslim jikọrọ ọnụ ji ife gbasatala ofufe ha chụrụ zọrọ ala si ebe ha si na-aga o megide Sifụta jelon rute ala Naijiria mana ọ na-aga n'irurukwa echi nke ịtọwụrụ ekọnọmik imperializm of ndị isi ọcha nya aikwuwe maka slavery mere oge ahụ ma ọ wụ kolonializm ma ọ neokolonializm ma ọ ife gbasatara ezu esi ayọta ego na etu esi ebinye ego na etu esi azụ afịa bido ụbọchị ahụ ruo taa ya bụ ife na-ebe ka na-ebe nke a wụrụ nsogbu ndị egwu mana na ịsazi nya bụ asụsụ e, nya iji wee gakwuo n'iru ịkọwa ebe anyị nọ ọ ife ji ndị ndị Biafra akọwa ife kpatalụ nyawa e, e, nyawa awọ ji agba ọsọ efifie na ka anyị nọ ka ndị Naijiria che na ya enweta n'onwe anyị ichi onwe anyị chọpụta na ọ wụrụ ife anyị kwuru ka a na-eme mana ọ bụrụ sọ nke ahụ na-ebido gbuwe ụmụnne anyị bido gbuwe nne na nna gbuwe gbuwe nwunye na ndị onweghị ụdị alụ alụrọ n'igbu mmadụ nke bụ na Naijiria gọọmenti Naijiria anyị na ha nọ na-enye aka ndị na-egbu egbu agwụrọ ndị na-azọ azọ ha egosi ife ọbụla onweghị uchu ha tinyelụ igosi na ọ dị ha mkpa ịzọ ndị a na-egbu mana ọ bụghị naanị nke aha. ndị nọ ka ndị na-ezi ihe ọrụ ndị briten Wilson na-alụ bụ Prime minista briten mgbe ha na-anụ ọgụ wọld War ya bụ Harold Wilson Harold Wilson ego nya ego adịrọ na na ha maka na-anụ ọgụ mana ego aha ọfụrụ ahụ ka o welugolu ngwa ọrụ chi ndị Naijiria ọ bụghị naanị nke aha ndị arabụ ndị nọchiri OAU mgbe aha nwelu nkwuwa okwu na OAU mee ka ndị OAU wepụ uche n'ife gbasara nke aha maka na ọ dị ha mma na ndị be ha na ndị arab ibe ha bụ ndị ji ọchịchị na mana ọ bụghị sọsọ naanị nke aha Rọshia na-achọ ka ha tinye aka n'Afrịka maka na ha eketaghị oke mgbe e kelee na beljiọm bịalụ burukwa ngwa ọrụ ha bụ ndị Naịjirịa ka ha wee na-egbu mmadụ nke bụ na mgbọ agbalụ na nyawa ọgụ Biafra karịrị mgbọ niile agbalụ na World War nke mbụ na nke abụọ nke nya nke ahụ ụwa ife na-achụ awọ na Naijiria na na-egbu ndị be anyị mana ka a kọchaziri ife bụ nsogbu anyị a wee kọọ kedu ife kpataliri o ji wee dịka ndị Naịjirịa achọghọ ndị dịka ife gbasatara kọrọpshọn aka na-ekwu ya tata ife gbasatara a na-eri na afọ eju ife gbasatara ndị polisi na-ame mpụ a na-akọ n'ụwa niile lukwa taa ihe gbasatara na onye mhm. rapụ ebe ọ na-arụ ọrụ si na ya na-arụrụ ọrụ ọrụ nwanne echi owu ụlọ elu dị ụzọ ise n'obodo ọzọ ọ ka na-emelukwu ata. ya na ụdị omume ahụ bụ ife niile enechara anya sị na ife a bụ ife na-eduje n'ụzọ ọjọọ onye mkpatara ndị Biafra ji wee sị na anyị ga-ebido onwe anyị mana ọ bụrụ sọ nke a ewee depụta iwu wee sị o wee depụta usoro si nekwa ọ bụrụ na anya achọrọ ịdị ka ife ọjọọ a niile anyị kpọrọ afa na ụdị ife anyị ga-adị a na ama m na oge na-abịa na anyị ga-atụle ha ncha ofu na ofu neba anya ya anya ụbọchị ndị na-abịanụ ịfụ kedu ihe dị n'usoro ndị eje mhm. kedu ife ga-eme na ndị Biafra ọ bụrụ na ha nọrọ onwe ha ihe dịka kọnstitushọn kedu ka ọ ga-esi wee gaa ma ọ bụrụ sọ naanị nke ahụ ka ekwuchara ya abịa kọwaa usoro ndị ahụ n'ime usoro niile ahụ ka ọ ka ọ ga-esi wee mee kọchaa ka ọ ga-esi mee si na ọ dịkwa mma ahụ na ndị mmadụ bịakọtara ọnụ si na ha awụ agbata obi na ife ha ga-eme mana na nke ka nke bụ na n'ime agbata obi niile ahụ na o nwere ihe karịrị agbata obi na-awụrọ mmadụ ya individualism nọọ mmadụ na-awụ agbata obi nọọ mmadụ ya mmadụ kwekọsịrị ọnụ weta onye ọzọ ọ fụrụ n'anya na onye ọzọ ọ ghọtara na hmm. ife gbasata nwanne ya gbasata ya wee mee nyanwụ kọmuniti na Biafra hmm. na onwe ya ga-eme hmm. ka mmadụ ghọta onye ọ bụ ghọta uru ọba na ya agbata obi maka na ọ mmadụ ghọta uru ọ fụna ya abalụ n'ulu. fụ ya na-etinye aka n'ife ga-enyere agbata obi aka ife wee dịba mma maka ọ dịla ofu onye mma ọ dịla nwanne ya mma ọ dịla agbata obi mma ọ dịla obodo mma ọ dịla obodo mma ọ dịla mba mma ọ dịla mba mma ụwa adịla mma onye mm-hmm. awụ ahịa declaration na-abaghị n'ime ya ka mm. <laughs> ị na-akọwa ihe a maazị Okechukwu ihe otu ihe m nọ na-eche bụ ihe bụ moto maọbụ ihe a na-asị isiokwu e, mahadum Naijiria to restore the dignity of man. bụ otu nwa amaala anyị na Dr. Nnamdi Azikiwe siri E, na-ajụ mgbe e mechara ahịara deklarashọn ọ bụrụ na ndị ọzọ anyị na ha mekọrọ ihe ọkacha abụrụ ndị ọzọ a soro lụọ agwụ buo agha busa ndị Biafra ọ bụ na ha agụghị ihe edere ahịara dịka kedu ka ha si nabata ya kedu ka ndị mba ọzọ si nabata maazị e, ha elekwana otu isi chee ndị mba ọzọ ga-esi nabata maka ile n'anya dịka oke e kọwa ahịara deklarashọn buru ụzọ taa ndị a ụta atara ụwa ụta si lekwenu ihe ọjọọ unu na-eme megide anyị enwekwenu ebe ọbụla edere na ahịa deklarashọn ahụ na anyị ga-abịa bọrọ ụgwọ ọwụghị ebe anyị na-aga a ga-atụ ụnụ ụta n'ihu unu mere weghazie ya si bọ anyị nwa onwe anyị lee otu anyị si chọọ ndị niile ọhụrụ the eh, imperialism the economic imperialism ndị ọcha ihe dịka e, oge a lụrụ agha Naijiria nọ na n'akpa Britain icheta e, mgbe a gara nwude e, British Petroleum mhm. na amị oil mgbe aka mhm. na-alụ agha ụwa niile achọ ịgbabi maka egudere mmadụ ole na ole mana igwurube mmadụ ndị Igbo ndị Biafra ndị ka anyị Biafra egburu egbu enweghị onye tụpụrụ ọnụ ya wụna ọwụhụ n'ụwa amahụ ihe na-eme na Biafra otu a Britain nọ ọya ka m ji akpọkwa ha eze arụrụ ala ruo echi ha ma ihe na-eme na Biafra kama mhm. ha atụlele ya si ahapụ ndị a ha nwere onwe ha ọ ga-adịkwa egwu uche ahụ dịkwa ọtụtụ ndị ọcha niile mba ndị ọcha niile ha lechaa ha lekwenụ ndị a gbara aka na-akpa ike niile ha nwere onwe ha elee obodo ga-abakwa ha na mmadụ ọ ya mere ha ji gụchaa ihe a hapụ ọhụrụkwa enyi m nwoke keke e, e, odeluga ya asị ahapụ akpụkpa kọwa akpụ asị na ahịara awụ kọmunist deklarashọn mhm. na anyị na-aghọzi kọmunist mhm. na onye ọbụla ghọtara ndị Igbo ghọtara omenala Igbo ghọtara ịgba mbọ Igbo na-agba ga-aghọta na you can never have a communist regime n'ala Igbo mm. anyị anaghị eme ọwụ ha agwa anyị anyị na-eme ụmụnne anyị na-enwe ụmụnna ma n'ime omume ndị Igbo wu mmadụ ịgba mbọ n'ike aka ma ha ịmarala asị eh, eh, you give a dog a bad name to hang it ha ewerezie ashị na arụrụ ala tụbata ma ndị na-emeghe ọnụ na-asị na ihe ahụ a communist document chefuru na Russia dụnyere Naijiria ukwu Ijipt mm. na-efere ha aeroplane eji atụ bọmbụ n'ahịa niile including ala na my own place on mm-hmm. Egypt mm-hmm. na-efere ha ụgbọelu n'oge ahụ Ijipt n'onwe ha mm-hmm. bụ We're so, communist so, country. That's the point. Uh, Yawoge, Yawoge Gama Abdura, um, Gama, Nasser, Abdul Gama. Yes. So ọ ya ọ but ịhụlanụ e ọ ya ka eji asị gị onye nwe awọ na akpa ibie wọkọm. Ịza ajụjụ gị ụwa niile ịghọtala ha ajọ ọzọ chie were propaganda ịmarala ezi ha abịala ha ọzọ ndị oduchi egwu bla bla bla pinye ya ma ọwụhụ mmadụ ga-agwa gị gị wụwụ mmadụ ọwụhụ mmadụ ga-agwa gị ebe ala hmm? ịchọ gị ga mara hmm. mm-hmm. e, e, maazị odologa gaa n'ihu no ya ibe ntị ikwu bụ na ọ dị mkpa na ndị ọbụla ndị Igbo ndị na-anụ ibe anyị na-ekwu onye ọbụla kwesịrị ịghọta omenala na ọdịnali nna nna anyị fa tọrọ anyị fa ji wee n'ike wee kpokọba ala Igbo o wee nọ nde arọ niile ọ nọ genye mgbe ndị iru ndị ọcha bịara na mpaghara anyị o nwero ka kọmunizm ka ndị ọcha si akpa ya ma mhm. ọ soshalizm ọma anyị nọlụ maka na ọ bụrụ ka Igbo si elu ilu anyị anọrọ na nke ike onye lụtasịa analia anyị nwakweta na aka niile ararọ ehe kama na onye na nke onye na nke abụ onye ọbụla lụzụọ nwanne ya anyị ma na ofu aka lụta mma na ozu aka niile ọnụ ya bụ onwero mgbe anyị ga-asị ike nọọ onye na nke onye na nke kama na anyị ma na nọ mmadụ ọkọkọ mmadụ ọchọba mmadụ ibie n'ọsọsọ anụmanụ ka ọkọ ga-agba ọkọ ochọba osisi mhm. the interdependence of our life and also the individuality pancha niile bụ ife dị na ndị n'omenala n'ọdịnala ndị Igbo ọ bụ ama mana ndị ọcha pụtafa na-atụgharị ya n'ụdị onu oh, unu ịbụ kọmunist ndị na-asị na unu chi ịbụ kọmunist na e, oke na mba Amerịka na-akpagbu ndị Igbo bi na Kuba maka ị na-anụkwa Kuba ọtụtụ ndị bụ na mba Kuba a bụ ndị Igbo edupu buga na mba afọ bụ Kuba ndị Igbo na ndị na Amerịka na-akpagbu fa na-asị na fa bụ kọmunist ọkwafa na Rọshia na China na-azụ ahịa kịta na-eme afọ na eri anụsịa anụsịa amadeginido ee mana olue mgbe Biafra bịa kọba akụkọ na ka anyị ga-esi kpokọba onwe anyị ọtụtụ n'ime ndị kwa anyị na-azụgbo onye adịghị asịkwa ndị gọọmenti maka nwa nwere gọọmenti si n'ike ife niile bụ gọọmenti mgbala ọkpụrụkpụ mgbe afọ ekwetara na ife anyị na-eme maka ma achọrọ ndị isi ojii ga-ewelite kama ọtụtụ ndị bụkwa ndị nkịtị na mba ụwa fụrụ ife a na-eme anyị solu belele anyị olue ka e kwuru nke a akụjaba maka ife ga-eji na-akụja bụ kedu ka ndị isi ojii a ga-esi n'ọkata si nafa ga-arapụ ebe ndị ọcha na alụfa wee chọba isi aka nke fa maka na ọkwọ ka ife ọzọ unu na-achọ ọkwa enyeghị unu obodo nke unu unu si na indipendensị na enyeghị unu indipendensị ma igbo si gị ekene ntị na-asụsụ afọ ịbịa be mmadụ nọdụ ihe na-amị ibe niile biya na-eri ọ sịghị pụọ ikpukika mana inwego um, ọfọrọ itili iji ekolukwa ive ndị ọzọ ịbịasịa n'ebe ọ nọ na ọ nọrọ onwe ya no mgbe Biafra ji wee ghọta ife a na-eme kwesị mba na anyị enwela onwe anyị ya bụ nọọ ife gbasara anyị nwere ekwu ife gbasara anyị na mmadụ aba anọ bie nọ pịa mkpụrụ ife na anyị ga-anọ onwe onye chọọ ka anyị na-emekọ na usoro gị na anyị na ga ga-esimekọ onwe nchekwadụ ka anyị na-edị na mma na ka anyị ga-esi dị na mma ka anyị nwere onwe anyị maka na ofefe maazị ọkaigbo kwutalụ ife mahadum Nsụka ji wee mere isiokwu restore the dignity of man ofifezik nọ na-agba mana ụfọdụ aghọtara bụ na ọ fụrụ ọnọdụ ndị ojii anya malụ na ife bụ ndị afrịka ịkwụla ọtọ si naziafa aka nafa bụkwanụ mmadụ nafa ga-emenwe ife dị na nafa na-emebu ife si n'ike na anyị so na ndị izizi kpokọbalụ civilization izizi mm. anyị nwe so na ndị ina okpokọbala obodo si obodo lụrụ ọtụtụ ife gosi ụwa ọtụtụ ife na abụ ụdị ife a ndị ọcha zuru si be anyị wee jedozie dozie na etu na eko na ọbụfa um, melọ maka ị na-anya na mba ụwa niile ọtụtụ ife ndị ọcha na-eme bụ ifufe mụtara n'aka anyị mana ịkwara anyị gụrụ mmiri na gịnị tọba iko ya Biafra ka ofu onye ọcha na-esi anya ka ọgụbe wee si Biafra Afrịka uh, Biafra Afrịka daghị ọ bụrụ ilu bụrụ okwu ya bụrụ ilu bụrụ okwu ya bụ na eziokwu eziokwu akwụkwọ a a na-akpọ ahịara deklarashọn bụ ngụpụta maọbụ mkpupụta emere n'ahịara mgbe ọnwa Juun gbara abalị nke mbụ n'afọ 1969 bụ echiche aṅụrụ mmiri nwụjuo mmiri ara afọ wee chee tụọ ntọala ya n'ihe gbasara ọnọdụ anyị chepụta ya lee ya anya n'azụ lee anya n'ihe na-eme n'oge ahụ ugbu a dịka si ugbu a bịa na-ele bịa chekwa ihu n'ihe na-abịa abịa otu ọ ga-esi wee ọtụtụ ihe nọ na ihe a na-akpọ ahịara dị ya ndị na-ege ntị asị m ọnụ biko n'izu ụka ole ma ole na-abịa abịa anyị ka ga ehiwe okwu anyị n'ihe gbasara ụkwa ahịara deklarashọn maazị oke ụkọchukwu ewepụtala tinye ya na fesbuk onye ọbụla gbaa mbọ ọra ya ahụ ọgụgụ otu ihe m chọpụtara na akwụkwọ a ọwụhụ ejighị oke okpokpo oyibo dee ya ya onye ọbụla ga-enwe ike gụọ ya ya ma dị nwa nọ Uh, JS1 nwere ike ịgụ ya ghọta ihe a na-akọwa gbaa mbọ jee weta ya ka ị ya kedu ihe anyị ga-amụta anyị na-achọ ihe anyị na-achọ n'izuụka ole ma ole na-abịa abịawo olee ihe anyị ga-amụta n'ihe a na-akpọ n'akwụkwọ a na-akpọ ahịra dịka kedu ihe ọ na-akụziri anyị kedu otu ọ ga-esi bụrụ ntụziaka nye anyị n'ọnọdụ anyị taa ka anyị ka na maka na dịka maazị oke ụkọchukwu siri kwuo na ihe n'ebe mgbe gboo ihe bụrụ ihe bere mgbe anyị e jiri lụwa ọgụ ka na-ebekwa taa ah, o nwekwala ọtụtụ ihe ndị ọzọ anyị ga-arụtụ aka anyị ga-eleba anya n'izuụka ndị na-abịa abịa ebitụrụ e aka na ha dị nchekwa obodo nchekwa obodo dịka o si gbasa ihe gbasara ahụike nchekwa obodo dịka o si metụta ihe gbasara ihe oriri nchekwa obodo dịka o si metụta ihe gbasara mmụta nchekwa obodo dịka o si metụta ihe gbasara mmepe obodo ụmụ ọtụtụ ihe ndị a niile anyị ga-elebacha ha anya anyị ga-akpọbata ndị amaala anyị ndị ụmụafọ anyị nwụjuru mmiri ara afọ ghọtara ihe a na-akọ ka ha ji nwee ike nyekwara anyị aka kpọtakwuo ya n'ụzọ o kwesịrị onye ọbụla jisi ike gụọ n'ihe ya wụrụ ka anyị na-ekwu ụbọchị a na-agago ahịa adịzi ka ọ na-agbazi kwerekwere na otu awa agaala kemgbe anyị bidoro ịkpa nkata anyị ga-enwe ike bido okwu. Maazị Okokachukwu mhm. olee mpịachi okwu ị nwere ike inye ụmụnna ihe dịka oge a mmadụ niile na-ajụ olee ihe ndị Igbo na-achọ kedu ihe ndị Igbo chọrọ na kedu ihe ndị Igbo chọrọ n'ụwa onye gụrụ egwu si n'ụwa chọrọ obi umeala onye ọzọ si na Igbo chọrọ njikọ ọka ahịara dekoreshọn gwara anyị na ife ndị Igbo chọrọ bụ ife mmadụ chọrọ mmadụ dị ndụ ife mmadụ dị ndụ chọrọ ka Igbo chọrọ ife ahịara deklarashọn si na ya wụ ife gbasara ife kpatara eji wee chọọ nnwere onwe bụ ka ime exercising ihe a na-akpọ n'ebe anyị bi inalienable <laughs> right of self-determination ka onye ọbụla jiri aka ya kwuo ife ọ ga na ife onye ga-abụ ka ọ ga Chukwu nyere anyị aka ka anyị chọpụta Maazị n'uche m oge dị ka ugbu a enweghị onye ọbụla kpọrọ onwe ya onye na-ege ntị ihe na-eme n'ụlọ ume mmiri ọkụ n'ala ha Amaghị ma na-aga aga ma na-ala ala ndị Igbo n'onwe ha ụfọdụ n'ime anyị si ka agawa tiga ishi nga ndị ọzọ asịga ishi nga ndị isi ka eweta Biafra ndị isi ka emejie Naijiria ndị na-azọ Naijiria presidency ndị na-asị regionalism n'ihe a niile ọ dị ka anyị nwawu ndị ka e anyị godu lekwa otu anyị si chọọ ka anyị e biri maka ekwekọrịta arahụ ahịrịa deklarashọn awụ ebe ebidoro mana uche m ihe awụ eksesaiz ga-awụ mgbe emegidere ya mechaa ya Chineke mee ebere ka anyị niile kwekọrịta kwekọrịtagodu lee ka anyị si chọọ ọchịchị omenala ihe niile lee ka anyị si chọọ ka anyị bie ndewo Maazị Maazị eh, ịma na Igbo na-asị na agbala aka na-azụ ndị ji ji e na-eme gịnị ọ dị nke ife niile nkata niile a na-akpa na naijiria Igbo gba aka na-azụ ana mana ofu ife anyị nwee ike ime onwe anyị bụ ịnọkọta ji onwe anyị ajụ na-asịrị etu afọ ife na-eme na Naijiria si eme e, ọ bụrụ na ọ masịrị anyị ọ bụrụ na ọ sọrọ anyị bụ ọtụtụ ife na-eme ka ụdị ife ga-adị anyị dịka etu anyị si chọọ ikpokọgbu onwe anyị ga-achọpụta ya depụta ya a na-amụ tata na ndị agha amụ echi na na ọganihu ọdịnihu nke totito megịnị osi na-ekwe ebe ibe nna ọkọlọtọ nna nna anyị fa enwere ife ọzọ igbo tọgoro ntọ na na-abụghị nke afụ ojukwu kpọrọ the principle of the revolution bụ ife a na-akpọzi ahịrịdị ka anyị bidogodo mụọ gụgo ndị ihe lebie anya nyochaa ya wee malụ ma ọ nwee etu ọzọ anyị nwere ike ịgbakwunye ya ma ọ bụ ife anyị ga-ewepụ ebido wee chọba ife anyị ga-eji ezo ụwa na-asịta n'ụdị mmadụ anyị chere ya wụ na mpịachi okwu anyị Igbo wu Igbo ikoro ka na-akpọkwa a na-asị ụlọ onye ọbụla cheenụ ntị m ihe ndị anyị na-ekwu onye ọbụla gbaa mbọ ka gwa ya ọzọ ma ya na mpempe n'izu ụka ole ma ole na-abịa n'ihu isiokwu anyị ga-abụ ga-agbadide isi isi na ihe a na-akpọ akara deklarashọn iji kụzipụrụ anyị isi iji tụlee ya ghọtakwuo ihe gbasara ọnọdụ anyị na naijiria na n'ime ụwa ka ọ dị taa ka ọ na-aga n'ihu na mmechi ọ bụ nwa onwe mbụ ụkọchukwu Austin